ụmụnne n'ime chineke ekele nke udo ka m ji bịa n'ogede ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwe amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world ministry nke ngalaba nke baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke afrịka na nke naijiria nke a site n'ime ologo eru n'ime na oyo steeti were eru unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka chineke gọzie unu gọzibigo unu oke n'aha jizọs na tụgharị uche n'ihe anyị ga-eji mee ihe mmụta anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya ego n'akwụkwọ nsọ akwụkwọ abụọma nke david dere abụọma nke david na isi nke iri isii na isii m ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ abụọma iri isii na isii amaokwu nke mbụ na nke abụọ sam 66 verses 1 and 2 ọsị tikusienụ chineke mkpu ọṅụ ike ụwa niile bụanụ nsọpụrụ aha ya na abụ ọma meenụ ka otuto ya dị nsọpụrụ ka chineke gọzie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị nyekwanye anyị ndụ nke pụrụ iche mepee anyị isi obi anyị ka anyị wee baa uru nye chineke dịka o si wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen n'ịga n'iru ihe mmụta anyị ụbọchị nke taa na ihe a ji etụgharị uche ihe a ga-eji mere isiokwu ga-abụ tie mkpu ọṅụ gịnị ka anyị kwuru si tie mkpu ọṅụ ọ bụ na ile anya n'ụwa taa dị otu ụdị ihe na-agazi n'ụwa taa mkpagbu na ezughị oke na ihe nke na-adakwasị ụfọdụ ndị mmadụ o anya na ụfọdụ na-etizi mkpu akwa ụfọdụ na-ebezi akwa ụfọdụ na-etizi mkpu enweghị olileanya ụfọdụ na-etizi mkpu enweghị udo ọtụtụ mkpu dị iche iche ka a na-etizi ebe niile dị iche iche ịṅa ntị n'ụwa niile gbara gburugburu ọ bụ sọ na mkparịta anyị na naijiria ma n'afrịka nke a zụrụ ọnụ n'ụwa niile gbaa gburugburu ihe ndị a na-egosi anyị na ọbịbịa nwa nke mmadụ adịgo nso ihe ndị a na-egosi anyị na anyị nọzi n'ọgwụgwụ oge dịka baịbụl si wee kwụ ihe ndị a na-egosi anyị na iwere ihe ubi nke chineke adịwo n'aka ihe dị iche iche mkpagbu ọnwụ na mfu terorizm dịka ndị oyibo na-akpọ ịtọrọ mmadụ igbu mmadụ ịla akụ n'iyi n'ụzọ abụna ụzọ wee jupụtazie ebe niile ịkpọpezie igwe okwu ma redio ma nke telivishọn n'ụzọ abụna ụzọ enwezighị akụkọ ọma ọbụla na mba niile gbara gburugburu so akụkọ ọjọọ nke mmekwa ịba. nke eme nke a dajụọ na ihe nhụjuanya ajụzie ebe niile ọ na ile anya ihe ndị a niile ka ọ ghara ịtụ anya n'anya n'ihi na ihe a niile bụ amụma nke e buru mgbe gara aga na-abịa na mmezu ndị mmadụ ewee na-akwazi akwa na-etizi mkpu dị iche iche n'ụzọ abụnaghị ụzọ n'ihi na ọ bụzighi ihe ha tụbara anya ka ha na-afụ ha enweghịzi olileanya n'ụzọ abụnaghị ụzọ ma ihe ndị a na-egosi na ha amataghị ihe akwụkwọ nsọ na-ekwu ndị nke kwere na chineke ndị nke bụ ụmụ nke chineke ndị nke bụ ndị nke kraịst ekwesịghị ka ihe ndị a tụọ anyị n'anya ekwesịghị ka ihe ndị a gbagwoju anyị anya ekwesịghị ka ihe ndị a mee ka anyị na-akwa akwa ma ha na-eti mkpu ịla n'iyi kama n'ihe niile a lee ihe akwụkwọ nsọ na-akọwara anyị ebe a ọ sị ka anyị tikusienụ chineke mkpu ọṅụ n'ụwa niile mgbe ha na-ebe akwa mgbe ha na-eti mkpu ihe mbibi na n'iyi n'ụwa niile akwụkwọ nsọ mere ka anyị mara ka anyị ma bụ ndị nke chineke na-eti mkpu ọṅụ iji wee too afa ya iji wee sọpụrụ afa ya ka ịkwanye ka anyị esiji eme ihe ndị a naanị site na ịmata onye chineke bụ n'ihi na ọ bụ na anyị enweghị chineke iti mkpu ọnwụ gara anyị ahụ ihe ọsọkwa gị na-agabiga na enwere chineke ọ gaghị emetụta ya n'ahụ nke o ji n'ọkpụ lekene ha na ha na-enweghị nwa ma nwunye di ya mụrụ ụmụ na-akpagbu ya ma ha na-ekwulighị nwunye di ya ha na-agbaghị ọsọ n'ụlọ ụka nke chineke ha na-ekwugide ya ekworo ha na were ọṅụ wee bịa n'ụlọ nsọ nke jehova na shailo mgbe o kpesịrị ekpere o werekwana mkpu ọṅụ wee bụkuo chineke chineke wee nye samuel ọ bụ na ile anya na akwụkwọ mbụ nke samuel n'isi nke abụọ mgbe ọ mụrụ samuel efu ụdị mkpu ọṅụ nwaanyị a tiri ọ sị na mpi ya adịgwa elu n'obi ya asawo mbara iji wee kelee chineke na mmeso ọma ya ụdị mkpu ọnwa ka chineke na-achọ n'ebe anyị bụ mmadụ nọ na-achọ n'ebe ndị nke kwere ekwe nọ mgbe ị na-eti ụdị mkpu ọnwa ị na n'ekwe ekwensu na confusion mgbe ị na-eti ụdị mkpu ọnwụ a ị na-egosi chineke yes na nsọpụrụ niile bụ nke nyanwa mgbe ị na-eti ụdị mkpu ọnwụ a ị na-akasi onwe gị obi ị na-egosi ajọ onye na ndị nke nọ n'akụkụ na ikwere ekwe n'ezie na enwere ikikere nke nọ gị n'ime nke na-ekweghị ka e bụrụ onye a ga-azọpịa n'ala ma onye a ga-eleli anya etu ọbụla isi wee kwado onwe gị etu a ka ị esi ji ebi ndụ etu a ka Chineke esi wee zụta gị akụkọ m na ayụyọ m wee bụrụ n'ihe ọbụla nke na-adakwasị gị na mkpagbu ọbụla n'ihe nhụjuanya ọbụla na nsogbu ọbụla tie mkpu ọṅụ na onye kere gịnị tie mkpu ọṅụ n'ihi na site na ka mmeri gị esi gị abịa tie mkpu ọṅụ ka ị wee nwee nketa na alaeze nke chineke n'ihi na mkpu ọṅụ a anyị ka ya eti mkpu ọṅụ na alaeze eluigwe akwụkwọ nsọ mere ka anyị mata si nọọ aleluya aleluya ka ndị nsọ na-eti na-akpọku aha Chineke n'ụtụtụ n'ehihie n'abalị ka anyị site n'ebe a wee kwado onwe anyị iti aleluya nke anyị ga-etinye n'igwe na nkwado nke a ọ bụ na ịnabatabeghị Jizọs dịka onye nwere na onye nzọpụta gị ebe a ka ị ga-esi bidogodi maka na ị gaghị eti mkpu ọṅụ n'ike nke aka gị adịghị eme ya eme ị gaghị eti mkpu ọṅụ a maka na ị nwere ego mba ị gaghị eti mkpu ọṅụ a maka na mụtara sọsọ ụmụ ma ọ na enwere ihe akwa ihe enwenwe ma ọ na itoro ogo ma ọ na enwere nke a mkpu ọṅụ a ga-esite n'ike nke mmụọ nsọ nke chineke onye nke mere ka e buru na amụgoro ọzọ n'ime kraịst ihe ebu ụzọ nabata jizọs kraịst dịka onye nwere onye nzọpụta gị i wee nwee ikikere nke iji ejide mkpu ọṅụ gị nwoke mkpu ọṅụ ị ga-eti mgbe ị nọ na mkpagbu mgbe ị nọ n'ụkọ mgbe ị nọ na nsogbu mgbe ị na-afụju anya itie mkpu ọnwa a ọ ga-adọpụ n'olulu ọ ga-eme ka ị nwere onwe gị mgbe pọl na silas tiri mkpu ọnwa ọbụla n'akwụkwọ ọrụ ndị ozi anyị mata ihe mere ebe ahụ na oge adịrị anyị iji wee gụọ ebe ahụ ma anyị mata ihe mere ebe ahụ na ọrụ ndị ozi isi nke iri na isii malite ego na nke iri abụọ na ise mmụọ nsọ nke chineke na ndị mmụọ ozi nke chineke tụkwasara ha wee bụrụ ndị nke nwere onwe ha mkpu ọnwụ ga-eme ka ị pụọ n'oru mkpu ọnwụ ga-eme ka ị nwere onwe gị mkpu ọnwụ ga-eme ka ị nwee nzọpụta ọbụla dị na nya ya n'ụzọ ọbụla nwa ụzọ gị na-eme nke a gị na-eti mkpu ọnwụ a kwado n'oge dị ugbu a chegharịa ma tinezi mkpu ọṅụ abụrụ ime nchegharị ọ bụrụ na ichegharịbeghị nabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ọbịa bịa n'ime ndụ ị ga na-eti mkpu ọṅụ n'ihu mkpagbu ọbụla nara jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ka o dee afa gị n'akwụkwọ nke ndụ wepụ afa gị akwọ nke ọnwụ mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe ịrịba ama na ihe pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị anyị isi ka anyị kpee ekpere onye nwe na chineke lee ndị oru ndị a ndị nke hulatara isi n'oge ugbu a iji nara gị dị ka onye nwe ha na onye nzọpụta ha jizọs hichaa afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị gị na ha nọ n'udo ka mgbe n'ikpeazụ ka anyị nchetikọrịa mkpu ọṅụ na oge nke paradaịs nke eluigwe n'aha jizọs kraịst onye nwe anyị amen gị onye nke nweburu ndụgo n'oge ugbu a mata na olu nke a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life World Ministries akalaba ngalaba ndị Baptist Missionary Association nke mba niile ụwa niile gbara gburugburu unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ọ dị ihe ajụjụ mgbakọ mgbaama ma ihe kparịta ụka unu ga-enweta n'igwe okwu ahụ ka chineke gọzie okwu nke a ka mgbe anyị na-akọrịta na mgbe onye na akọrịta n'egwu dị mkpu ọṅụ na-abụkwuru chineke abụ unu ga-afụ ihe ịrịba ama nke pụrụ iche n'ime ndụ unu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen